ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ọ dị mma anyị abatala kpọmkwem n'oge ka ọ banye na ka ọ pụọ ga ya ọsọ dịka oge siri ugbu a ọcha tk anọgoro ebe ọcha tk ekene ndị eh, Igbo bụ Igbo Igbo n'ụzọ m ọzọ Igbo n'ọcha tk m ohere na anabata na ọ banye na ka ọ pụọ mana maazị Tizia dị m n'obi ụtọ ka anyị gbapịa ọsọ isiokwu wee bụrụ tata eje e n'obodo dị iche iche n'ala Igbo ihe ga-afụkarị bụ ebe ndị ji ego na-alụ ụlọ ebe a na-ekpobiri na-ehi nọ nkwari na ọṅụṅụ ebe a na-emegasị ụmụ ọhụụ na ịmụtara ihe ọbịa juru ebe niile anyị wee na-achọ ịma tata uru ọ bara eh, ịrụ ụlọ ọrụ ebe a na-alụpụta ihe bara uru a na-arụpụta ngwaahịa dị iche iche uru ọ bara karịa ịlụ ebe aha ụlọ nkwari na ọṅụṅụ ọ bụ ya bụ ihe ọtachi mụ na ọcha tike ga na-akọwa mana nke mbụ ọcha tike hmm. a ga-akwapụ ọsọ ozugbo ozugbo ebidogolu ịkọpụta ihe a dịka o kwesịrị hmm. na ịchafụ ịchafụ hmm. ya bụ isiokwu a kọwaa ya ọfụma dịka m si kwuo gịnị ebudo ụlọ mm. ọrụ mm. na-abịakwube ụlọ ọrụ onweghị ihe ọzọ na-abụ ụlọ ọrụ na mana ndị bekee kpọrọ ya faktị eh, onweghị ihe ọzọ bụ ụlọ ọrụ ebe ọzọ a na-akpọ indọstrị mm. nke a dịkwa iche <laughs> maka na họteelụ a dịkwa ka họteelụ indọstrị mana faktịrị ka anyị na-ekwu maka ụlọ ọrụ e wee bụrụ ebe ọ wụ ụlọ arụrụ ma bụ ụlọ ndị arụkọtara ọnụ maka imepụta ma ọ bụ ikepụta ngwa ahịa na ngwongwo na ngwongwo eji enyere ndụ aka mm. ya bụ na ụlọ ọbụla a rụrụ maka iji na-ekepụta ma ọ bụ na-emepụta ihe ndị eji enyere ndụ aka ụlọ dị ụtọ aka na-agba ụlọ ọrụ mm-hmm. abịakwa nna nke bụ ụlọ oriri na nkwari bụkwa mm. eh, ụlọ arụrụ nye ndị na-eme njem ma ọ bụ ndị bịara ileta obodo ka ha mara ka obodo si dị ụlọ arụrụ iji nnabata ha mm-hmm. ụlọ arụrụ eji mere ebe ha ga na-ezu ike ebe ha ga na-ahụ ihe ha na-eri ma ọ bụ na ha gachaa ihe ha na-aga mm. tụmadị onye si ebe a na-aga ihe dị ka obodo Legọs o nwere ike o ruo na eh, Ibadan ana m ama atụ mm. ọ nwe ike ka o hie ụra ụtụtụ ruo ka o bidokwa njem ya mm-hmm. ụlọ ahụ a rụrụ ya bụ onye njem ọ ga-abịa hie ụra mm. chifo ọ ebe ọ na-aga mm. ebe ahụ a ga-abịa nabata ya onye eh, ọbịa ndị bịara mm-hmm. ileta obodo ka ha mara ka obodo si adị eh, ndị batara n'obodo ha bịara ịrụ ọrụ mana ha agaghị egbu oge ma ọ bụ ndị bịara na-enweghị ụmụnne ebe ha ga-eyi e, e, e, eyi ebe ha ọ dị ma gịnị bụzi ihe o jide mkpa hmm. karịsịa hmm. na anyị ga-ewu ụlọ ọrụ n'ala Igbo karịa ụlọ nkwari na ọnwụ dịka izukọ ugbu a nke mbụ bụ na ọ bụrụ na e nwee ụlọ ọrụ karịa ụlọ oriri na nkwari n'ala Igbo nke mbụ bụ na ọ ga-eme ka ọrụ dịwanye Hmm. maka na ị na-anya n'ala Igbo taa hmm, ị ga-ahụ na ọtụtụ ndị Igbo abịa na obodo Naijiria onwero ndị ka ndị Igbo agụ akwụkwọ hmm. onwero ndị ka ndị Igbo agụ akwụkwọ n'obodo Naijiria onwero ndị ka ndị Igbo agụ akwụkwọ onwero ndị anasị ndị ndị ka ndị Igbo agụ akwụkwọ ọchata ike ekwu Nigeria of Statistics go and gaa tinye anya na ya gaa were aka gị chọọ na mhm. mana ndị ọzọ na-agụ na ndị ọzọ na-agụ na-agụsi ike mana ndị Igbo wụ ọka ibe ma abịa n'ịgụ akwụkwọ ndị Igbo gụchazi akwụkwọ ahụ ọrụ adịghị gịnị mere na ọrụ adịghị onye gụrụ ihe gbasara eh, eh, ihe eji aka eme injiniarịn ịrụpụta ihe ikepụta ihe ọ gụcha ya o nwere ebe ọ ga-eme ihe ọ gụrụ ma ọ gị si n'ala Igbo pụọ gawa n'obodo ndị ọzọ omika ọ gaba Kanada omika o jebe legos omika ọ gaba Amerịka n'agbanyeghị na ndị Igbo kachasị elekwa ụmụafịa niile mana ọ bụrụ na anyị nwere ọtụtụ ụlọ ọrụ ebe ha bara ụba n'ala Igbo onye pụta anụ ọbanye na ofurugbo ọrụ ọrụ adị nke a bụ ofu ihe mere eji e, anyị ji si na ọ dị mkpa na anyị ka nwee ụlọ ọrụ karịa ụlọ oriri na nkwari ọzọ abụrụ na mgbe ahụ ọrụ bịara dị ego ga-abawanye ụba maka na ịkwụ onye ahụ ụgwọ ọrụ ọ rụrụ n'ọnwa ego ahụ kwa n'ala Igbo ka ọ ga-ejikwa ya gotekwa ihe ndị ọzọ ọ chọrọ mgbe ahụ akụ na ụba ga-adị n'ala Igbo a na-abawanye ụba ihe ahụ ihe ọzọkwa anyị si na ọ dị mkpa eme gịnị ka nwee ụlọ ọrụ karịa ụlọ oriri na nkwari ọzọ abụrụ na ọnwụ na-enwe ụlọ oriri na nkwari ọ ga-eme na ụmụ ntorobịa anyị agaghị na-ahapụ ala Igbo na-aga ebe ndị ọzọ maka na ihe a na-achọ n'uko elu ga-adị n'uke ala ịghọtago mgbe ahụ ihe na-achọ n'ukere dị n'uke ala o nweghị isi na ha ga-agawa n'uke egwu mgbe ahụ ọrụ dị n'ala Igbo ọ ga-eme na ha ga-anọzi n'ala Igbo ụmụ ntorobịa anyị agaghị ahapụ obodo anyị na-apụ na-aga ebe ndị ọzọ nke ikpeazụ abụrụ na ihe ọcha ji na-ekwu na anyị chọrọ ka ya ka nwee ụlọ ọrụ ebe a na-arụpụtagasị ihe karịa ụlọ oriri na nkwari bụ na ọ bụrụ na ọ dị anyị agaghị ewere ntụkwasị obi anyị tinye n'obodo ndị ọzọ ịrụcha ihe bunye anyị ịghọtago maka na onye Igbo chọghị ịrụzi ụgbọala ya taa ọ ga-eche ka esi China wedatara ya ihe ọ ga-ejiwizi ụgbọala ọ na-aga n'ala Igbo mana ọ na anyị nwere mana ọ eh, na anyị nwere ụmụ eh, ụlọ ọrụ ndị na-arụpụtagasị ihe ndị a n'ala Igbo anyị agaghị atụkwasịzi obi anyị n'obodo ndị a mgbe na ha ji cheta zitere anyị na anyị o hmm. anyị eh, were eme ihe anyị chọrọ anyị were ahịa mba ọ ya mere ihe ndị dị otu a ihe mere anyị ga-asị na ọ dị mkpa na anyị ga-aka nwee ụlọ ọrụ dịgasị iche iche n'ala Igbo karịa ụlọ oriri na nkwari hmm. nke a bụ ihe ejisi na ọ dị mkpa ee abịazie nna ya kedụzi uru hmm. ewezi ụmụ ihe a niile o kwesịrị na ịkwuo na ịrụtatakwara e, e, e aka na ụmụ ihe dịka uru hmm. mana n'uru kpọmkwem hmm. abịarụsịa ụmụ ihe a niile ha bụzie n'ọkwa na ọnwụ bịa na-arụzi sọsọ ebe a na ma ọ bụ ụlọ ebe ọrụ a na-arụpụta ihe karịsịa kedu uru ọ bara anyị Mm. kedu uru ọ ga-abalị karịzie ụlọ eh, eh. maka na ebe a esikwa ebe n'ụlọ oriri na nwa akpata eh, ego maka na ihe niile a bụ ebe a ga-esi kpata ego mm. ilekwa n'anya ịfụ na ụfọdụ na-arụkwa n'ụlọ ọrụ ebe nkwari na ọnwụ mm. a na-anapụta ndị mmadụ one ka ụlọ oriri na nkwari ga-enye ọrụ ọ ka chọọ n'ịma uru ọ gbaziri na-arụrụ ụlọ ebe a ga na-arụpụta ihe nke mbụ uru nke mbụ ọ ga-aba bụ na ọ ga-eme ka ọchịchị ime obodo ọchịchị steeti ọchịchị etiti ọ ga-eme ka ha nweta ego mm, karịa otu ha si enweta na mbụ maka na o nwere ha na-akpọ IGR n'olu bekee ya bụ ego obodo nwetara n'onwe ha site n'ihe dị n'obodo ha mhm. internally generated revenue ego ndị obodo na-akpata ah. site n'ụtụ isi dị n'obodo ihe dị n'obodo ha ụtụ mm. e, isi bụ tax mana o sokwa o so na maka na onye na-arụ ọrụ ụlọ ọrụ na onwe ha gara akwụkwa nke ha ya bụ ọ ga-eme ka obodo na-enwetakwu ego site n'ihe dị n'obodo ha nke awụ bụ mbụ ọzọ awụrụ na ọ ga-aka enye ọrụ karịa ụlọ oriri na nkwari dịka mgbe ị na-ekwu na esi na ọ gwara ndị na-arụkwa ọrụ na ụlọ ụmụ ụlọ hmm. anyị mana ụlọ oriri na nkwari nye mmadụ iri ọrụ ị mara na ebe nwegasị ụlọ ọrụ ga-enye mmadụ otu narị ọrụ hmm. maka na ihe eji ruo ebe ahụ bụ maka ịrụ ọrụ hmm. ịrụpụta ihe ewetago ọzọ bụrụkwa na ọ bụrụ na anyị nwee eh, ụlọ ọrụ karịsịa eh, ụlọ ụmụ oriri na nkwari ya ọ ga-eme na ndị be anyị ọ ga-ebelata ụfọdụ ihe dịgasị iche iche tụmadị n'ebe ụmụ ntorobịa nọ maka na kama onye ntorobịa ga-ebiliga chebe otu ọ ga-esi ga ṅụọ igbo <laughs> <laughs> eh, jee ṅụrụtụ ụmụ ihe ṅụrụtụ ga ṅụọ kaị o cheta na ọkụkwa elekere asaa n'ụtụtụ na o nwere ebe ọ na-aga ọrụ ọ ga-ebenata ee kama sị gị ogologo abụrụ ajọ ife kama na ọ ga-ebenata hmm. eh, <laughs> anaghị ekwu na ọ ga-ebelata oringo nwa obele mana oringo abụrụ aja ibe kama na ọ ga-ebelata ụmụ ajọ ihe dị iche iche dịka ụmụ mpụ na-arụ ala na-enweghị isi n'ọdụ ụmụ izu ori ụmụ isechara ụmụ ife osise ụmụ imebi ihe n'obodo mmadụ ịnọ nkịtị nke ga-eme na a ga-eziri ya gaa mere ihe ebe a na-eme ndọrọ ndọrọ ọchịchị ụmụ ihe ndị a maka na onye nwere ihe ọ na-arụ agaghị aga sonyere n'ụmụ ihe ndị ahụ ọ bụrụkwa otu uru ọzọ dị na Um, inwe ụlọ ọrụ karịa um, ụlọ oriri na nkwari hmm. ọ dị mma um, ikwuchana ya wee na-aga ebe uru dị ile hmm. ayazisie nweke ga-afọ awọm hmm. awọm dị na ụlọ ebe a na-arụpụta ihe karịa ebe a na Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na obi gmail.com na-ezu ike na ọbụna gịnị we awọm dị ya cha mm, maazị jisi jisi a gị ajụjụ ị jụrụ o nwere ihe kwere esi n'ebe ọ bụla uru dị ede anya ọfụma um, aga nkwado mm, ọghọm dị na ya ọghọm nke mbụ dị na ya bụ na ọ bụrụ na abịa nwee ụlọ ebe a na-arụpụtagasị ihe ụlọ ọrụ karịa ọrụ ga-ebu ibu karịsịa ụlọ ụmụ oriri na nkwarịta hmm. ị ga-ahụ na nke mbụ ọ ga-eme ka um, ndụ ndị ahụ nọ n'obodo ahụ hmm. ga-enwe ka ọ ga-esi dị ha ga-abụ ndị mgbe ọrụ ya ha onye ọbụla ike ike eh, ha maka na e na igbo eze na-ekwuzi ah, ah. na na-ekwu na origo ama ndị na ego na ga-eri ya ka e mm. mgbe a sị na onye gba bọọlụ ọracha oroma mm. arụtụ n'ọrụ ezu onye ike ọ ga na ndo ebe a ga na-erizi ma nsogbu mgbe nsogbu adịghị ebe ndo dị so anwụ ịnọkọta n'anwụ anwụ nwanne dịka eze origoro <laughs> ihe ọzọ awụrụkwa na ọ bụrụ na enwe sọsọ ụlọ ebe a na-arụ arụpụtagasị ihe karịa ụlọ oriri na nkwari ya mm, ọzọ bụ na ọ ga-eme ka ndị njem a na ndị ọbịa na-abịa n'obodo a ka ha mara ka obodo a si ebi ndụ ka ha mara ka ha gaghị ahụ ebe ha ga-anọ mgbe ahụ ha agba ọsọ nwa obere ego ahụ ọchịchị obodo ahụ na-enweta ụmụ ọchịchị ime obodo a na ọchịchị steeti na n'akụkụ nke ahụ agaghị adịzi ọzọ bụrụ na ụmụ anwụrụ ọkụ na-apụta n'ụlọ ndị a ụmụ ụlọ ọrụ ndị a gasị ọ na-enye obodo nsogbu ọ na-enye gburugburu anyị nsogbu nke bụ na ọ bụrụ na enwezie ụdị ụlọ ndị a karịa ị ga-ahụ na arụ ga-ebido yawa ọtụtụ ndị mmadụ eh, dịka anyị gaa n'obodo eh, ụmụ obodo ndị eji maka ịrụpụta ihe mara dịka China mm. asị gị na ikuku ha ebe ahụ na ọ dịchakwa mma o ejusi onwe gị ọnwụ na ikuku mmadụ na-ekuru adịghị adịchaghị ya mma n'ahụ ka ị gwada isi na onye ahụ n'ebe ebe ahụ ọ na-akpata ego mana ego ahụ ọ na-akpata ga na-alakwa n'ụlọ ọgwụ mm. maka na ikuku ọ na-ekuru ekuru na-enye ya nsogbu n'ahụ bụ nsogbu nyere onwe ya anwụrụ ọkụ na-apụtagasị na-abanye n'ikuku mm. ọ ya bụ ihe anyị na-ekwu ya mụ na ọ na-emebiri anyị eh, gburugburu anyị na-emebiri anyị ikuku na-emebiri anyị ma mmiri ma ihe ndị ọzọ maka o nwere ịba na ụlọ ọrụ dị iche iche mm. anyị nwere ụlọ ọrụ ndị eh, ihe ha kacha arụ igwupụta mmanụ mm-hmm. ịga gaa n'obodo ndị ahụ ebe ahụ ha si egwupụta mmanụ ndị obodo ahụ na-agwa gị na mmiri ha anaghị akọtalizi azụ nke mm. nwa nke nwa ji mee mmiri ọṅụṅụ adịrịzi ọ bụrụ maka gịnị na mmanụ ahụ na ihe ndị ọzọ na-abanye na mmiri ma ebe a na-akọ ugbo ala enwe ihe ọ na-amịtazi maka na mmanụ emerụchago ebe ahụ niile ọ bụrụkwa ofu nsogbu ọzọ ofu ọghọm ọzọ dịkwa na ya eh, ihe ọzọ abụrụkwa na enwekwa ya bụ ụlọ ọrụ o nwekwara ndị ndị ndị ahụ ya bụ ụlọ ọrụ ga-arụzi obere echi nyere mmadụ ibe ha ọ bụ olu ọcha na-ekwu uru ọ gbara na a ga-rụọ ụlọ ọrụ a na-arụpụtagasị karama ngwa ahịa dị iche iche ebe a na alụpụta ihe na ji enyere ndụ aka na ihe ndị ọzọ ịbịa na alụrụ ya n'ala Igbo karịa ụmụ nkwari na ọṅụṅụ duzie hmm. ebe niile ugbu a ajụjụ m wee bụziri ugbu a eh, ọchata ike hmm. ezi ihe a ga-eme ebe ijee n'obodo dị iche iche hmm. na Naịjirịa ma na obodo ndị ọzọ ịfụ na ewere ndị ọgaranya ndị Igbo ha ji ego gịnị ka a ga-emezi wee mee ka ha wetanata ka uche ha na-anata ụlọ bịa rụgbazi ụmụ igbo ọrụ a ebe ọ dị mkpa nke ukwuu barụbazi hmm. ụlọ ebe a ga na-emepụta ihe kedu ka a ga-esi dọta mmụọ ha hmm. dọbata n'ala igbo ka ha bịa mebe egwu n'ala igbo hmm. kachasị ndị aka ji akwa ọkasị na obodo ndị ọzọ na-alụrụ ndị ọzọ na-emepụrụ ndị ọzọ obodo ha ihe anyị ga-eme enweghị ihe ọzọ na-abụ ime ihe obodo ndị ahụ ha na ebe a na-emepe na-eme ya wụrụ gịnị imepụtagasị ụmụ iwu ga-akwado ndị mmadụ ịbata be ha bịa hiwe ụmụ ụlọ ọrụ ndị a maka na o nwere ike ịga n'obodo ahụ ị na-asị ha nọ na-emepe hmm. iwu obodo ahụ na-enyere ndị na-ehiwe ụlọ ọrụ aka site n'ibere ha ego a na-akwụ n'ụtụ isi inye ha nkwado dị aṅaa hmm. nke ga-eme na ha ga-arụ ya bụ ihe ebe ahụ mana ọrụ na-abịazi ebe ha bụ ala Igbo ịhụ na ụdị iwu ndị ahụ adịghị nweta ala ebe a ga-arụ ya mana ibezi na ala Igbo ịhụ na ya ụdị iwu ndị ahụ na-akwado mmadụ ịbịa hiwe ụmụ ụlọ ọrụ adịghị n'ala Igbo mmadụ agaghị na-ahapụ eh, ebe a na-echi ọzọ gawa ebe a na-arụ agụ mba onwe onye ga-ahụ ihe dị mmasị sị na mba ọ gawa ebe nke dị njọ dị ya bụ na eh, ndị ọchịchị ime obodo na ndị ọchịchị steeti ga-agbalị wepụtagasị ụmụ iwu nke ga na-enye nkwado maka ndị aka ji akụ tụmadị ndị Igbo be anyị hmm. ịbata ebe a bịa hiwegasị ya ụmụ eh, ụlọ ọrụ ndị a ndị ntorobịa na niile e, wee na-eme dịka si eh, eme n'ikwuola ụfọdụ na oringo na-eme mana ọ bịaghị becha ụmụ ihe a ọ ga-enye aka ụmụaka ya na-achọ ọrụ egwụsị akwụkwọ na-achọgharị ọrụ ọ ga-enye aka ịfụ na ewetara ọlụ na ụmụ Igbo wetagodoro ọrụ kama ha ga na-agbafu agbafu ụfọdụ nkịta agwụsị akwụkwọ onye ọ ga na-achọ na ya na-achọ akwụkwọ a ga-ejije obodo ndị ọzọ ma ọ bụ pụọ n'obodo ndị ọzọ ụlọ ọrụ a alụsa ya nwere ike inye aka dọghachite ụmụaka ya azụ mgbe ihe ọrụ anọ na be na-arụta ihe ndị mma ee maazị Chizzy ihe a gbara aka ejighị enyo ele ya nke bụ eziokwu bụ na um, ọnwụ na ihe ị na-agara obodo onye ọzọ ịchọ dị na be gị ị gaghị ebili gaa n'obodo onye ọzọ maka na ịgagodị n'obodo onye ọzọ ị ga-emefugide ego gaa ebe ahụ iru ebe ahụ ekwu ụgwọ ụlọ mee ihe ndị ọzọ ihe m na-ekwu abụrụ gịnị ọ bụrụ na ahịa iwegasịa ụmụ ụlọ ọrụ ndị a n'ala Igbo o kwere m ghọta na ụmụ igbo tụmadị ndị ntorobịa agaghị anọkọta bilie ebe a si ebe a pụọ ebe ọrụ dị pụọ gawa ebe ọzọ ọrụ na-adịghị ga ịchọ ọrụ mba ọ ga ekwu omume mm. ah. nọrọ anyị mm. kezi ndụmọdụ ị ga-enye ndị ọchịchị ala igbo dị iche iche na-eji fụ na enyere e aka wee mee gbaa ndị niile uche ha na-adị n'ịbịarụ ọrụ ebe a na-arụpụta ihe n'ala igbo ee ana e, Igbo bụrụ ana mgbe ọ ga-abụ a na-emepụta ihe dị iche iche hmm. ọ bụrụ na ọrụ dị iche iche ihe ọ bụla ị chọrọ kama a ga-eji egbe na-anabata ndị ma na-eweta ihe ọzọ hmm. ọ bụrụ na ana Igbo ka a ga-eweta na nke kedu mbọ ma ọ bụ ihe e, ndụmọdụ ị ga-enye ndị na-achị ala Igbo dị iche iche hmm. ha mee ka o wee dị mfe iji mezie ụlọ ọrụ a ị ga-ebe ya nkenke maka na oge eruo n'oge anyị na ndị EDC e ga-ejikwara afọ na ma oriakụ questions eze agụ ọ batago hmm. Hmm. Eh, maazị o nweghị ndụmọdụ ọzọ m ga-enye ndị ọchịchị tụmadị ndị na-achị ala Igbo na-awụghị na ha mara ihe ahụ ndị obodo ahụ na-eme mere na ndị be anyị bụ ndị aka ji akụ ji aga ebe ahụ ehiwe ụlọ ọrụ ha ha mekwere anyị ihe ahụ n'ala Igbo ya bụ na ihe ndị dị ka ibelata otu isi ndị bịara hiwere gị ụlọ ọrụ ịma na ị gaghị emeri hmm. o nwezi onye bịara mee ya bịata n'ihi otu isi ka ọ hụ uru ọ na-erite na ya bụ ihe ihe ọzọ gbaa mbọ ha gbaa mbọ mgbe ị na ọkụ ga na-adị maka ya chọrọ ọkụ maka eh, oriakụ peshens gbataranụ ndị ọchịchị gbaa mbọ ha na ndị EEDC hụ na ọkụ ga na-adị maka na ọkụ ka eji arụ e e arụpụta ihe a na-arụ aha ọwụ onye ga arụacha ụlọ ọrụ ọ bịa gbawa dizel mewe ka mefuekwa ego ọzọ ihe ọzọ abụrụ ihe ndị dị ka ụzọ ha gbaa mbọ hụ na ha tinyegasịrị ụzọ gbaa mbọ hụ na ha tinyegasịrị ahịa ndị nke dị adị ha rụọ ya ọfụma ee ya bụ ihe m nwere ikwu daalụ ọ bụ ụlọ ọchata ike ka ị nọ kwuru okwu uru ọ bara na anyị ga rụgbasa ụlọ ọrụ a na-arụpụta ihe na na-arụpụta ụmụ akarama ngwa eji ndị ọzọ tụa ndị ụmụ ndị Igbo na-eji atụ atụ eh, na-atụbata atụbata ha tụpụba tụpụba hmm. na-ebu ngwa ngwaahịa anyị na-ejezi obodo ọzọ na-ele hmm. ndị obodo ndị ọzọ na-abịa na-azụrụ ihe anyị akụ na ụba dịka isi kwa ụtụ isi ndị ọchịchị wee wee ego a ga-eji na-alụgasị ụzọ na-alụ ihe ndị ọya ka ịkwụ kama a ga na-alụzi ụlọ nkwari na ọrụ oringo karịzịa nke mere na ọchacha ike tiziri chiziri echichi oringo ezi oringo <laughs> ọ dị ma asụrụ atụlụ ma ka ihe mgbe anụ n'ụwa anyị uru ọchata ike ekelela anyị ha dịrị gị mma anyị ga ebugharị ọnụ ugbu a ezie n'oge anyị na EEDC ka anyị kwubezie otu ọkụ ga-esi wee na-abụ m Chizzy Ani anyị na adị